ọhaneze ndị igbo ọ gịnị na-ahịa ihe nke asị na atọmịtọm idikele ego mmadụ na-abụ wanted akwa eziokwu maka na ihe akịta ị na-afụ n'akụkụ ebe a wụdị a wanted sleep the two of them ihe abụ ị na-afụ n'akụkụ ebe a wụdị a wanted gịnị sleep ndị minister of health ji wee deny ya the first one that first guy ọ sị na afia bụ Emmanuel made the main video couple with the other guy bebe ya bebe analyze ya the video analyze ya maka ị na-eti ọnụ na some things ya ama the implication of ihe ị na-eme ị mahụrụ implication of ihe na-eme itinye ọnụ na vidio na gbasara gị kịta anụnwa now everybody declare go wanted including police as anybody that see dis guys to report them to the nearest police station mana ọ na-ewute m na somebody like Ebonyi son ya pụta na idefend ihe ọjọọ because na mmadụ bụ nwanne if you've not really condemn ka mmadụ si eme burugoro ụzọ condemn ya ha nwanne gị mee first of all condemn ya sị na this guy emetere ya but what is the way forward ibido sịwa na JPAC na na-asị na egbu enweta nwanne gị na-eme ya nke eme ya nke ozi fọrọ na ịmara ihe machasịrị ihe ike that also bring me to the fact na mụnwa m bụrụ na onye nwe tomi tomi bụ onye igbo anyị thank god na ihe a bụ onye bụ so from today tomi tomi ka mma na-elizi ka mma na-elizi maka eligo m ya mgbe mbụ fụ na test ya dị iche na testing order noodles test ya dị iche so ka m si ekwu ya eketa mma na-ekwusa eke atụ gasị ihe bụ ihe ndị igbo anyị anyị aka gbara na sọpọtụ nke anyị so mmadụ jekwa uniform yellow sinus from minister of health just to condemn somebody else product emerecha nda vidio nsi ogene so mechakwa bara chigbo wee kwukwada bịa postkwa the same video ahụ kịta okwu apụta nụ naanị a bounty of 500,000 has been placed on them maka gịnị maka na-eme vidio because of internet kịta ebonyi son onwezi ihe ọzọ ịma ya ekwu oibebe attack park and the reason ị na-attack park is not na park is saying the wrong thing iji reason ya atak attackla because the boy mere that thing bụ onye be gị bụ onye bụ unu so na implicate gị onwe gị na ka m gwa gị ihe eme na ime gị ha na-akpọ ime ha na-akpọ third party because ọ bụrụ na na-achọ this boy achọ before nwere onye mụ ya nwere onye m ya na na-achụ ya achọ bifo ma nwere onye ma his identity kịta ihe ime kịta ịbịago bịa nọmba one reveal go identity of that boy being nọ onye Ebonyi steeti call two i reveal ego onwe gị na ịma that boy so ihe a ya emezi na bụ na abịabịa chọọ that boy kịta chụọ ya chọọ nwoke esi wee fie on the third note of on the third note ibugo gị incorporate So now you'll be brought in for questioning. Kekawebe Semala the boy to assist the police in order getting in their investigation. And Makwamana, when police brings you in, you have every right to remain, it's either in or indoor, you cannot leave your state or you cannot leave the country because you are assisting the police again for investigation. Because automatically, him and now, he claim gonna mara boy. Because in a kuoku, man, he say defend, he na maranya. ihe na mara just better stay away hoo ha so mana for the meantime na enegonu nụ vidiyo JPAC regarding that incident emede aga ka unu na-anụkwada onye ọbụla na-afụ foto this boy na-afụ na-elele vidio ahụ biko report them to the nearest police station maka krismas ka na-akwado ịgba gị maka inweta ha 500 kpa abago gị n'aka kọdịnụ ndị Good morning, good afternoon, good evening, depends on your time zone. I am bụ Maazị Please if you are coming here, I want to drop comments. Please come here with your common sense. Come here with your thinking faculty. Come here like a man and drop comments because um, I want to analyze one or two things because it's all the all the gate is out of hand. I am calling on Ebonyi son to come here. Ndị Igbo na-atụliri na-asị na na I have watched most of your videos. Your videos, the hundred eighty 80% of your videos, you are preaching segregation. You are preaching discrimination. You are preaching um, hate or division. Every time Ebonyi this, every time Ebonyi that. So only Ebonyi may say if Ojo, you not call on that person because no Ebonyi. You always want to bring out something. I myself that did that video, I don't even know that that boy Ebonyi Ebonyi. So you just help me to get the more information I am looking of. I'm looking about, about. I'm looking for the guy's page and the information and thank God you made a post. Chineke mekwu agbara mfukwu efuzie eh, na ezigbo efa the boy bụ Don Mavi Don eh, Mavi TV. I don't even know he's from Ebonyi State. So you are covering evil. You are covering evil. Don't worry. Ebonyi sọ they know me too well now. Na ife ọbụla m tiri aka na ya mbe for the end of it I'm isi here. you did not want to chastise that boy you did not want to call on that boy and uh, treat his fuck up what is called a full-time chastisement look at your video you are calling on me that i said na the young man married the boy so what you are after is if you am married the boy they should hold j park responsible. This is your video. Niji, Paul Passion, where and she. I don't watch as well as you. Okay, uh, let, let me chip in one or two things before you guys will watch the full video. For some of you who never watch the full video, when I come down, I will watch the full video. Now, check back. If this guy now na our brother Ebonyi State guy Nwafu Igbo Don a TV. Then him do mistake post something and that way this guy post no be he no be this guy voice note na voice note wey he see somewhere he go use am talk put am for him page then you human bin check back say anywhere wey dey see this boy make dey use modern hammer make dey use modern hammer kowa yi si ma onye onye ji pump action ma go gbuo ya ma ji oyi okwu ma go gbuo ya na the dss na try this boy ka ebe ndị DSS na-achọrị dis bọọlụ Japan ka ebe ndị DSS na-achọrị dis bọọlụ na ndụ dis bọọlụ anyị mabụ ndị Ebonyi steeti na nwere ndụ dis bọọlụ dị gị n'aka anything wey dis bọọlụ Japan will hold you responsibly because onweghị dis bọọlụ mere gị ihe gụgwa na nwoke Japan gị na-ekwu ọdị izu a na-ekwu ka gị na-ekwu eri onweghị onye si afụchi thank you very much mba amasị m na gị na-abụ nke bụ oke look at what you are saying on somebody's product Eboyison on somebody's product this boy after the boy ụgwọ oh, o oh, wee pụta wee na-ekwu na tomi tomi na-egbu osisi ndị mmadụ that dey get money because small time now some people will start calling me names idiot mugu banza this and that before you insult jpac get careful the bone of contention where the story comes because Eboyison self is not safe If we look for the boy and did not see the boy, a boy saw knowing fully well that you know the boy, we will come for you and arrest you. and I can give them full details of your, your of you. Ebo Isor, okwu okwu abụrụ ndị mgbe o kwuru oru mgbe mara jikere abụ nke mgbede abụ nke bụ oke ị mara mgbede abụ nke bụ oke na onye mara go awụkọlọ Chika mma na fon na Ebonyi son ama m onye bụ Ebonyi son and ebonyi on ma money that boy bụ they destroy company cotec tommy tommy now I just hear the boy I achọ since I'm an ịma onye I just hear, chọzie ya son you i will arrest you <laughs> mark my word so that next time you stop you stop you stop supporting evil they paid this bingo of your brother you don't want to talk the the bad side of him they paid him to come and rubbish tummy tummy noodles o wee pụta kwuo na tummy tummy noodles nọọ nọọ tummy tummy ka ndị celebrities a bagharịchaa na na-ebutere ha kansa ya na-ebutere ha oh ịchọ oh my goodness ịfụrọkwa dangote noodles o oh, you did not see dangote noodles you did not see uh, indomie noodles you did not see all uh, chiki chiki noodles you did not see any noodles in the market because christmas is fast approaching They now paid your brother, that Mugu, called marvel TV, the Marvin, TV, to come and say rubbish about Tommy Tommy. That the reason why uh, the Tommy Tommy ji ebuso ndị mmadụ no because na ndị na-arụ Tommy Tommy na ha na awọcha the chemical eji arụ ya na ha na-ekpuchi imi na-ekpuchi ọnụ that is to say you are a bunch of illiterates you are a nincompoop Why I call you an illiterate is that knowing fully well that in a nni as a ketra in a sin you must cover your nose. In a sin you must cover your mouth. In a prepared dishes and in on he got cover him cover on so that ka asụ mmiri gị dị n'ọnụ gị ghara ịdaba n'ihe a na-esi esi ma ọ bụ ị na-eku ghara ịbanye na that ihe because all people's consumption ndị mmadụ ga-eri ndị na-akpọ m big fool young boss I don't want to I don't want to reply you because um, replying you is kind of uh, making you uh, just making you relevant I don't want to reply you you call yourself young boss but you have young poverty you don't I don't see any boss in you what I see is bo boss okay na nya young Isaac Abel. So Ebony's son, get ready to answer Kotech factory. Newi. I am not trying to do something that Kotek will notice me. No. When I see that thing, in my family we eat we eat tummy tummy. Yes. In my family we eat tummy tummy. Even my father want to buy noodles. My father self na-eji aka eje n'ahịa je goro tomi tomi because the taste the different from others now because Christmas is fast approaching so that you say this thing so that people will stop by see more you talk bad against tomi tomi noodles more people are purchasing and buying more supply na here one of the motor the company here she go go to tomi tomi now the company is waxing strong odogwu na ide atọ imo steeti dị dị ebube ị na-esi ya nwa bụ nwanza ebonyi son wee na wee na um, ije na a support evil now obiagoto our notice that na gimobe ebonyi son na ịma the about of that boy that rubbishes eh, eh, eh, Tommy Tommy noodles so efuro mgbe a e, e, church and bell useless person that call himself working minister of health jekwa akwa impersonator jeekwa akwa jee yiri akwa si na ọ ministry of health wee bịa na school na-aga school to school na-agba ụmụazị oh my god this is this is evil this is evil this is evil Ebony son, I don't know you like this. I don't know that you are so evil like this. That what you what you are concerned is anything that concerns Ebony people. Do you think that you have friends more than me in Ebony? you are from ebonyi state mana contact nwe na ebonyi ebonyi so you no go fit near am and we are sharing things in common all my big big boss all my big big brothers in ebonyi that ndị nwa ife me na with nwubeghị okwu before they can never talk bad against onye anambra or onye imo they can never bring division but you you are using your page to promote you are using your page to promote division among igbos Didn't you didn't you see when didn't you see when I posted didn't you see when I posted about Baby Oku? Is it not from Ebony State? I posted his drink, posted his product, telling people to patronize Baby Oku, telling people to patronize Udumba worldwide, telling people to patronize business from Ndeboy. So why devil use you, Ebony son, to be supporting evil? See, those people you think that they will come and save you, Ebony son, I swear to God, now you go carry the problem of that boy very soon. ọsọ nwa nwa eziogo mmadụ abụchi these are the people that are these are the fools uh, I, when fools comment i know yeah, when fools comment i will know all those people that are supporting you eh ride on ride on jebag is an idiot jebag is a bingo if anything happen see that boy if i if i my eye see am all these you people are commenting you are just commenting nonsense you bring that your money ị ga-ewetarịrị ego gị ahụ for kids a na-achọ ya achọ even your you Ebonyi son you are not safe who is that who ha na-ebela anyị bidoro ava ebe ka bịara nke gị na-agụta sef nna na-egodo anya this idiot eh, ịba tọmịtọmị nnewi na ah, kotek ka ọ na okooko from Ebonyi state wee jee konive akwụrụ ya ụgwọ one idiot ya kwa apron ya akwa ndị na anụ na-aga na skul na skul wee si na kotek na tọbịtọbị na ụmụazị rie na ọ na-egbusi ụmụazị ka kọrentị na na-aga na skul na skul na-eprichi ya ka ozi ọma na onye ọbụla kwụsị iri tọbịtọbị na nọya na-egbusi ndị selebriti nọya nwebere mist ibu o ji arịa ahụ nọya gburu don bribo nọya magburu chika na ebe ite atọ na bana ndem ndema ne kyerɛ ndem kɔ ɛmɔ nyɛ wɔ kɛ kiripa wɔ kaka ne wura la ntaa ndem na ano kyɛnɛ nkɔ si onye wɔ kɛ kiripa wɔ nke na ɔmo ado ɔkaka ne wura la ɔkaka ne wura la yes ɔnyɛ wɔ kɛ nyaka ɔnyɛ wɔ nyɛ wɔ lotini hotel no wɛrɛ okay that big hotel before angels ɔkyi kɛmɛ ɔkɔ nyɛ wɔ nyaka mmiɛnna ɛɛm wɔn mmiɛnna akpɔ eboyi sɔɔ Regional support ɔnɔ uh, life. regional support na maka anyị edere ede eji dss atọ na bọọlụ na-abịa ka ọ kọwaa ebe tọmịtọm na wee na-egbu ndị mmadụ ebe tọmịtọm ji wee kọsọ ibu problem ọ na-arịa ebe tọmịtọm ji wee gbuo dọm braịmọ ebe tọmịtọm na ndị na-erisi tọmịtọm mụ nwazi na-erisi tọmịtọm na-adị heldi tọmịtọm ya egbubeghị m ma fedra eri tọmịtọm na vileji egbubeghị so the boy ka m na-eme vidiyo na wọd yutu ọta na-akpọ ebonyi son wee je na-asị na ihe ọbụla mee the boy sị chọba m na ọ ikwu na the boy dey destroy company chika company kotek tummy tummy because na dis one agba ebo son ọ na-like ibute division n'ala igbo ikwu ha n'okwu okwu a na-abụghị gbasara ebonyi he will not support it so very soon very soon giwabụ eh, eh, eh, bụ ebonyi son achọ the boy n'afọrọ achọba achọwa nwa now i will send the no m ga-achọ m ga-eji nọmba nke gị ị mara ebe bụ kotek ama ebuzie n'isi gị ma ebukọtek ma ọ bụrụ ịbịa bịa mee live video condemn onye ahụ ị posturu ee eh? don't worry ma ọ bụrụ ịbịa mee gụwa bụ ebonyi so amati fat amazighị m onye bụ the boy i don't even know the boy aga m mma akpọ kotek na fon mgbe aka ya ama na mmadụ karịrị ibe ma ọ bụrụ ịbịa na live vidio wee dibọ nke ọra nọnsens iji maka mụnwa wee kwu that nonsense iji m wee kwu enwude daboi daboi ga-esi mkpụrụ ọka daboi ga-enara nga sie nga n'imi you must bring proof and evidence where Tommy Tommy is killing people ma ọ bụ na imeghe gị obe bụ isod na onweghị kọntaktị ọ bụrụ ihe nweta eh that contact ruo they will leave you and run those people you think they will come and support you they will come and back you don't worry gị nweje ebupụta onwe gị nwebe bụ isod something your own brother bụ eh, top o bịara condemn ọ dị boy kwuo eziokwu na free your own brother o bụ top o ịchọ gosi vidio top o ebe ọ na-akọndemn the boy na-achọ the boy a good citizen of onye igbo onye igbo bụ onye ọbụla mere ife ọjọọ call out the person onye anambra mee ife ọjọọ call out the person not minding the state the person wee pụta onye igbo steeti mee ife ọjọọ call out that particular person on my video did you eh, eh, Ebonyi because I love Ebonyi people. They are my friends. I have big boys in Ebonyi. I have big boys in Ebonyi State. I have big boys in Ebonyi State who are they are my friends and my boss. If I'm doing video today, have you ever seen me call Ebonyi people? I call the particular individual, the particular person Mary Hojo. So if you cannot, if you cannot call out the person Mary Ivo, eh? Give away Ebonyi, sorry. <laughs> dis krismas a cheki kwe cheki ene ya gbọ ana m abịa hava hava okay okay gọọmenti ebonyi son eh enyere gị 24 hours ibi imegharị vidio ahụ i mere were aka gị provide ara anyị the boy because na ịbụ onye ife na nwe ihe aka krismas a wee dịrị gị mma ka ị ghara esi na jepad gị na nọ na the same group mere gị ihe ọjọọ Anybody that knows Eboyosor should tag him. Can you understand? JPAC get another full group, WhatsApp group. But again, your job because number K, Eboyosor. If he did not go and do that video, bring out that boy. Boy, your your job. Their number in case somebody in my head. I will personally take your number. Mbeji number were nye the DSS. Then I will tell them that no, his brother, no, that his brother and your video has been downloaded accordingly. I have already downloaded your video, screenshot your video. So the best thing for you now is for you to do what? Go and do video and delete that nonsense. Delete that nonsense he posted on your page some hours ago onto in content. Come on, the phone. Yes, neighbor, number. I know, I know. Let me bring out your number. Can go see njinọ number. i I'm not showing it to the public I'm gị na njinọ number. I give you 24 in fact I give you for nothing even to delete that video Jesus Christ ha mebela ibi ala ati bee <laughs> ana m live video ala ni chai jizọs m ma agbafọ ya chere chegodi ọgwa disebe ebonyi anyị nọ na amagagharị ịnebe ịnebe kọntent creating na support evil disebe ebonyi a ka ndị ebonyi na na amaghị m alat for saying truth n'ebe a kọgharịba okwu eh, don't okwu chief I will call you I chiefs I anọ m na live video mmesa live video na I will o nwere ihe m kịta and the time ọ tụrụ m n'anya ka m mesa live video sa ka m gba ọgụgụ thank you very much sir Ebonyi Son I give you eight hours to delete that video I can na-ekwu na people go dey say Jay Park you be bad person I love you Ebonyi Son I love you I just like your way I like you but if you see this video don't go there Whatever you know that will put you into trouble na this Christmas, avoid it, Ebonyi son. Ka ọ ghara ime oruo ịkpọba MCA1 si akpụwa jee back. Ka ọ ghara ime oruo ịkpọba pipo Ndekwa anya a factory somebody ji billions of naira wee rụ ka your brother jee kwuo na na product onye na-egbu nde mmadụ without proper investigation without proper ime research without diagnose onye o your brother wee fụ voice note ọjụ ha ese wee jee buo the voice note buo the video wee kwuo na tommy tommy nke m tommy tommy is not from anambra let me just tell you from idato idato he's from idato idato imo state so don't say that i am defending him because he's from anambra no i am defending the product because the products have never caused any harm on my own body ka tomi tomi nke a na-arụrụ m nwa ọ dị iche na nke a na-arụrụ masis tomi tomi a na-arụrụ my father na village ọ dị iche na nke a na-arụrụ masis tomi tomi ndị ọzọ na-eri ọ dị iche na nke a na-arụrụ masis why this christmas your brother wee bịa kwuo na tomi tomi na-egbu ndị mmadụ ị bịa die the only thing you could see on that video bụ na jpac is calling out the Mal the Malvi TV that the only heaven American like Ebonians should hold their JPAC possible. Some bingos and fools surrounding your page who does not cross primary school, not even secondary school, are there commenting. That guy talked too much. If anything happened to you people are concerned of anything that will happen to to the Malvi TV, the boy that carried that video, then you are not concerned about a man that invested billions to make an Igbo number one if not Tommy Tommy kere onye Igbo ọzọ na-arụ noodles gbam me ndị awụsa nwere Dangote ndị Yoruba nwere Indomie noodles amakwa m ndị nwere chiki chiki now nke a bụ nke anyị bụ nke ndị Igbo niile that represent ndị Igbo niile bụ Tommy Tommy Kotek the same Kotek a bụkwa number one person bụ ụzọ wee supply ya before before uh, sorry, before Innocent, before Innocent vehicle and the Obuawa motorcycle could take number one, number motorcycle spare pass. Before before Innocent vehicle, nowhere. And before Obuawa, motorcycle could take number one, go and make your findings and in one day. He is from Idato, State, where one factory. He did not do that factory in data. Neither did he build it in Enugu. He did not build it in his own father's land. He came to Newi and built the factory. Go and ask about Kotek Motorcycles papers, number one. Their product and is number one. Product to have number one. Their machine parts. In fact, oil also one of the expensive uh, spare parts. I want Because of getting na quality have number one. They use higher quality. When I am machine, I get a kinto or a kinto motorcycle. How about I king go battery? How about I how about go take battery? How about I go take brake pad? Even even then I read well cho or broom one see nego to be tire machine. Mom see nego to be tire machine. Now call her out go take. Hey, but so you never know what you do yourself. You calling out Kotek is like call, calling out innocent. Then when Odogu, Odogu descend on you, you go to Abuja force headquarters and tell them who pays you to talk rubbish. Yeah, but I just warn you now. As I'm doing this video, delete that video now. that video going implicate you. Delete that video now. I am sounding this as a warning, as somebody who loves somebody. If I wait for that video for Nati tomorrow morning, I still see that video on your page. If you son, I have nothing to do than to pick your number and give to Kotek. Were number it is never a betrayer because I warned you. Where the Kotek sọrọ m in fact were the anything product ndị Igbo na-arụ sọrọ m nsọ I nwere many Igbo people na-arụ bitters have you seen me complain about bitters? Have you seen me talk about that we have bitter bitter bitter this is their business. Anything ọ na onye Igbo na-arụ I can never condemn it. I can never condemn any product of Onyibo Daru because gini, I want Igbo people to be number one in limelight in the whole world. So, agwara gị ihe nna agwa gị na even your brother, your sister bụ nwaanyị Abakaliki nwaanyị Abakaliki na-emere that kotek ifuru advert 247 in fact nwaanyị Abakaliki a brand ambassador to Tommy Tommy with the ya your brothers from Ebonyi State, people, that people that are wise. People that are wise, instead of you, will come and know the truth. Manivageme, eh, Karubaye na one of the biggest company. You are from Ebonyi State, but Omobohonyo Ebonyi State, again does. Ask yourself question. Ebonyi Ebonyi State, Ebonyi son, but Omobohonyo Ebonyi Big Fish, again does. Drew over the attitude. castigating people, bringing enmity and division among Igbo. This is your word. The other time, eh, onye obodo kwuru okwu ebe ebe atakụrụ onye obodo kwukute kwukute kwukute kwukute kwukute ị na-ekwu ọdụ ka onwe na-esere gị na nna Anambra somebody that, person that monetize your page today bad me your page today bụ onye Anambra State MCA1 MCA1 emenụgo ihe ọjọọ ọ na-emere gị asị na anyị nche gịnị bụ ndị igbo na anyị na-asụ ofe asụsụ achọghị m ikwugbu okwu abụọ dị too much inyere m 24 hours mgbe ihe ejimazi onye mbụ bụ Eboy Son ka vidio ahụ nọ na page gị from now till tomorrow morning then whatever you see you take it but I will personally kpọọ Kotek were nọmba gị nye Kotek then your number will be tracked ebe na support somebody that destroy tummy tummy somebody that destroy Igbo business. Then go take a person in the phone. They went on back against the authority. Then you go and answer them in Abuja. It's not it's not that that comment again. Now say right on Jepak is an idiot. Don't worry. You can mention man at Jepak I'm an idiot or be a fool. When you see contact, you will bow. I'll be ready to 24 hours to delete that video. And this is not dragon. This is not content. This is beyond content. for that young for that young man. Christmas time, do you know how many people that man they be embarrassed? In Nnewi, not even in Imo State, not even in Nidato. Every Christmas, this man they put a trailer rice. Customers, everybody, and they be rice. They be free for being for patronizing tummy tummy. Every price of noodles, Nima had the highly or something, had it very high. sọsọ tomi tomi bụ ihe dị ship maka gịnị na nke a bụ nke ndị igbo ka ndị igbo nwee ike na-eme afọ dịpụ tomi tomi but na ọ na-ewute m na some of ndị igbo will leave tomi tomi jene patronize dangote tomi tomi jene patronize eh, eh, eh, chiki chiki jene patronize indomie noodles your own noodles which is tomi tọmị some of ndị igbo hapụ ya nyụsa ya nsị n'elu tomorrow a na-achọ ka anyị gaa n'ihu ebe ka yesu wee top chart ka anyị nọ na number one in the whole world this is not prague if you say prague here i will block you when you know that this is not prague when the boy son will be answering case in first headquarter abuja then you know that this is not prague i can never do prague go to my page and see where i call out that boy and meme prague with somebody's business which kind of prague is that This is not prank son, son, Eboyison, Eboyison, Eboyison, son. Well, I will still respect you after this live video. Maybe are not here. Maybe you did not join us in this live video. I will still call you. Let it not be that a J Park they mmadụ imi or about J Park they obi na-ewe After this live video, maybe you did not join my live video. After, if I end the live video, I will still use my phone and do what and call you. Ma boga gị gwa gị delete here. Neg respect if the lead here if you don't know what to say about that case remove yourself ka gị na family gị gbaa krismas ya ọfụma ka nwunye gị hapụ ibutere gị nri na fọs hedkwata abuja nwunye gị jos mụọ nwa ọfụ allow that woman to enjoy her marriage don't bring just because of you support evil just because you support evil don't allow that woman ka ọ taba ahụfụ na-ebutere gị nri na force headquarter abuja because ihe mere megide n'ụwa aka kpara gị till next year ọkwa till January ife mere mere gị ihe aka wee kpara gị ebonyi son ee eh, till January mgbe ihe amasị na dina a na-achọ the boy go and ask Paul Chigbo a na-achọ the boy because no, even, I even give you an thank you very much if you did not mention the name of that boy I won't even know I have now seen the full picture of that boy in your page So you are indirectly exposed the boy. So thank you very much. I copied the picture of that boy on your page. Say copy his um, his Facebook page. So all the go is now to get the boy. So, but if you look for the boy I did not see the boy, and if you go ahead and continue supporting Apple, just because now I'm on Alpha, did do I know that, do, do I know that, that the boy is from Ebo State? I'm on, I don't know that the boy is from Ebo State. You are the one telling us he's from Ebo State. and you're the one telling us his page, Facebook, Facebook page, and you're the one telling us that you know him. Fine and good. Agwa gị na jebe ahụ chọsịrị ịmụ aka bi hapụzie edelete na vidio ahụ just hapụ the video here from now till tomorrow morning then you see by o nweghị ime n'ụwa ihe ọtazie m again you cannot beg me believe delete that video ahụ again say good thing about tummy tummy or you better leave it let it not be that I'm forcing you to talk good about tummy tummy wepụ that stone then wepụ that nonsense this is our own Tommy Tommy made his money from motorcycle spare parts mgbe Tommy Tommy na-agba bọyị na nkwọ Nnewi nobody remember him nobody know him ọ bụghị anụ my friend Batakata onye ọ gbara bọyị na onye uru ala eh, aka na uru ala onye bụ oge ọ gbara bọyị aka uru ala that is why this eh, traditional nwoke ji were akpọ ndị uru ala na ha bụ ije ọchị na-atọ m because nwoke dị ama ha ama ha the quality and the weight of ndị uruala tọmị tọmị a bụ onye uruala ọka aga ala maka big boss uru ala and the whole of Igbo state eh, eh, ala Igbo at large this young man tacha all this young man mgbe a na-akọ ugbo ka ogbe eji agụta ọgụ every day this man as big as this man is ọ na-emekwa famine na-akụziri ndị Igbo na na-akụruo ụlọ you have to come and farm ọgbasịa abụghị na nkwọ nnewi ezetụlụ ya obido motorcycle stepers. made the okay, from Japan. oh, he's the first person to another Kinko. Kinko motorcycles, papers, and Kinko ladies. From there, no brother. Uh, uh, uh, Jack, if you could take road and Newi, go and see his factory in Navy. Did he bring that factory in Uruala? No. Did you see how he supported in developing our labor? Even in the Navy, that is why in Navy, what happened to Navy today, they call Kotek. Many people think that Kotek is from Navy. Many people think that Koteki bụ onye Nnewi because of the investment o bubatara na Nnewi ndị Nnewi na-echiri ọzọ today ha chiri ọzọ mee odogwu because na gịnị na o bubatara ha factory na Nnewi mee Nnewi ọ dị develop ndị Nnewi ejikwa ha Koteki egwu egwu people that we arrest you is not even Koteki people that we arrest you bụkwa ndị Nnewi citizen and the concerned citizen of Nnewi people so if you know what you want if you know what you are into or what you're about to join enter. All those people in your comment section, all those riffraff commenting nonsense in your comment section. Now say right or JPAC is a fool. This and if we get JPAC, they will put you in trouble. None of them will bring one thousand naira for case. Just leave that video on your page for that tomorrow morning. Then, Kai Mazie Diaka, thank you very much.